Nke a bụ ihe mmụta mbụ n'asụsụ Igbo. This is the beginner lesson in Igbo language. Onye nkuzi unu bụ Kelechi Ejike Okorafor nke Mother Tongue Academy, New York, USA. Your teacher is Kelechi Ejike Okorafor of Mother Tongue Academy, New York, USA. ekele (greetings), ekene (ekene) (greetings), kedụ kedu? how, ọ dị mma (ọ dị mma), fine kedụ ka ị mere Kedu ka ị mere how are you adị m mma Adị m mma. I am fine. Ụtụtụ ọma. Ụtụtụ ọma. Good morning. Ezigbo ụtụtụ. Ezigbo ụtụtụ. Good morning. Ehihie ọma. Ehihie ọma. Good afternoon. Efifi ọma. Efifi ọma. Good afternoon. Ezigbo ehihie. ezigbo ehihie good afternoon ezigbo efifie ezigbo efifie good afternoon anyasị ọma anyasị ọma good evening ezigbo anyasị ezigbo anyasị good evening abalị ọma abalị ọma good night ezigbo abalị, ezigbo abalị, good night, ka chi bọọ, ka chi bọọ, pleasant night, ka chi ka chi pleasant night, nnọọ, nnọọ, welcome, ịbịa, ịbịa, welcome, imeela. Imeela. Thank you. Daalụ. Daalụ. Thank you. Ka emechaa. Ka emechaa. Goodbye. Ka emesịa. Ka emesịa. Goodbye. Nye m ise. Nye m ise. Give me high five.